AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị ndeewo anyị abịala ọzọ n'ụbọchị nke taa n'ihe omume anyị bụ okwu nke ndụmọdụ nke ezinụlọ cheta na ụbọchị gara aga anyị kpara ụka ihe gbasara ụdị amara maọbụ akparamagwa nke anyị na-akpasị anyị na-akpasị onye anyị chere na anyị hụrụ n'anya maọbụ onye anyị na ya na-akparịta ụrị bụ nwa okorobịa maọbụ nwa agbọghọbịa mbụ agwa ndị ahụ nke anyị chere ga-eme ka ọ marasị na anyị hụrụ ya n'anya anyị si na ụbọchị nke taa na anyị ga-eleba anya n'ụzọ ụmụ okorobịa na-esi enweta ụmụ agbọghọ ma ọ bụ duba ha n'ụzọ ime ihe nke ha achọghị ime mgbe gara aga otu onye ọkachamara n'ụlọ akwụkwọ nke dị elu onye na-akụzi nkụzi na ngalaba nke gbasara mmekọrịta nwoke na nwaanyị bịara kpọọ ụmụ akwụkwọ ya jụọ ha sị biko gwatụnụ m ụzọ ole na ole unu na-esi eduba ụmụ agbọghọbịa maọbụ inweta ndị enyi unu unu na ha enwe mmekọrịta maọbụ iwepụta agwa n'ime ha nke ga-ezi na ha nwere mmasị ebe unu nọ ụmụ ụlọ akwụkwọ a bịara lerịta onwe ha anya n'ihu bịa chịa ọchị mgbe ha chịchara ya ọchị ụfọdụ n'ime ha sị m hmm, nwoke a ọ bịakwala taa ọ chọrọ imebisiri anyị ụdị ndụ nke anyị na-ebi ebe a n'ezie gị onye na-ege ntị ụzọ ụmụ okorobịa na-esi eduba ụmụ agbọghọbịa na ha na ha inwe mmekọrịta nke na-erughị eru bụ ọtụtụ ụzọ nke sikwara ike ebe ọ dị ukwuu karịa ka ndị mmadụ maara a na-eme ka gị nwa agbọghọ n'ụbọchị nke taa na-ege ihe a marasị na ị kwesịrị ịma ma ọ bụrụ na ị toruola nga nwa okorobịa ga-ahụ gị ihe ga-amasị ya ị kwesịrị ịma mgbe ọ ga-eru gị nwee ike kwụsịtụ ihe gbasara iserite n'aka a na ịmịnya ọnụ a nke unu na-amị ị ga-abụkwa onye ga-ejisi ike na nghọta na amamihe gị mara otu ị ga-esi na-asa ajụjụ ma ọ bụ nagide ajụjụ nke ụmụ okorobịa ndị a na-ajụ gị otu ụzọ mbụ anyị na agaghị ileba anya bụ ụzọ nke a na-akpọ ụzọ eziokwu mgbe ha kwuru okwu ndị a gị chee na ọ bụ eziokwu o nwere ike ya bụrụ ụrị na onye ahụ na ọ bụ eziokwu ka ọ na-ekwu kama gịnị ka anyị si na ihe ndị a bụ ma ọ bụrụ na anyị na-eso ihe omume anyị anyị na-asị na oge nke ahụ erubeghị ọ bụ ya bụ ihe anyị na-ekwu okwu ya ma mgbe ha ga-abịakwute gị ha ga-asị gị ma ọ bụrụ n'ezie na ị hụrụ m n'anya gịnị ga-egbochi mụ na gị nwee mmekọ ụmụ okorobịa ndị a esitela n'ụzọ dị otu a nweta ọtụtụ ụmụ agbọghọ laakwa ha n'iyi na-edobeghị okwu ha dị ka ha kpọrọ ya eziokwu ọ bụrụ na ikwe gị nwa agbọghọ na-ege m ntị gị na nwa okorobịa mee ihe nke ọ chọrọ ka gị na ya mee ngwa ngwa mgbe unu mesịrị nke a ya enweta ihe ọ na-achọ kedu ihe nke pụrụ igosi gị na nwa okorobịa bụ onye hụrụ gị n'anya n'eziokwu ana m asị mgbe ihe nke a gị na ya chọrọ ime ọ chọrọ ka gị na ya mee gasịrị ọ bụ gịnị pụrụ igosi na nwa okorobịa hụrụ gị n'anya o werela gị gboo mkpa nke anụ ahụ dịka o si jide ya mgbe ahụ ị pụrụ ịbụ otu n'ime nwa agbọghọ ndị ahụ ndị ga-enwe ike ịjụ ya ajụjụ ịmata ihe ọ kpọrọ ịhụnanya mgbe ọ kọwasịrị ya gị onwe gị ị pụrụ ịghọta ma ịhụnanya ọ dị na okwu ya ma ọ bụ na nkọwa nke ọ kọwara nye gị si na ọ bụ ịhụnanya biko iruola inwe mkpebi ka m kwugharịa ya ọzọ mgbe ị na-etolite etolite ị kwesịrị iwuli onwe gị n'ụzọ dị iche iche ịmara na ihe ndị dị otu a dapata n'ime ndụ m ihe a bụ ihe nke m kwesịrị ime ihe ga-eme ị ga-eji wee bụrụ onye kpachapụrụ anya bụ na ị bụrụ nwatakịrị nwa agbọghọ anya ruru ala nwere obi udo ịtọrọlarị onwe gị ntọala otu ndụ gị si adị ntọala ahụ nke ị tọrọ nye ndụ gị ma ọ bụ nye ọganihu gị ga-abụ ihe nke ị ga-agbalịsi ike dobe na-eso ya n'ụzọ niile ya bụrụ ihe nke ga-edu gị ọ bụrụ na lekwasị anya n'ụzọ ndị dị otu a nke ahụ ga-eme gị ka ị mara na ihe niile nwere oge ya mgbe oge nke a ruru ọ ga-emezu mmezu ya bụ na mgbe ọ ruru dịka igborolo onwe gị okporo ụzọ maọbụ ị nwere na atụmatụ ihe nke ịgaji ịbụ ha ga na-abịa n'ime ntụ gị n'otu n'otu nke ọbụla bịaranụ gị lebara ya anya ọ bụrụ na nwa okorobịa nweta ihe nke ọ chọrọ n'ahụ gị gị onye na-ege m ntị o nwere otu ọzọ ọ ga-esi gosi gị na ọ hụrụ gị n'anya isi aṅa amatasị n'ezie na nwa okorobịa hụrụ m n'anya ya ka anyị ji sị ka ịkpachapụ anya gị nwa agbọghọbịa na-ege m ntị na ire anyị dị ụtọ bụ ụmụ nwoke anyị na-ekwu nta kwuo imo ma ole na ole n'ihe ndị a bụ eziokwu nke ekwesịrị iji mee ihe lee anya gburugburu gị gaa hụ ọtụtụ ndị ejirila ire ụtọ dị otu a dufue n'ihi ya ekwela ka mgbe ọbụla mmadụ si gị na ọ hụrụ gị n'anya na mkparịta ụrị ahụ gị na ya na-akparịta biko ekwela ka o jiri iri ụtọ duba gị n'ime ihe nke ị na-ekwesịghị ime marakwa na ugwu nwaanyị na-adọrọ adọrọ mgbe nwa okorobịa kpọbatara nwaanyị n'ụlọ ya hụ na nwa agbọghọ ahụ bụ nwa agbọghọ nke kwesịrị ịtụkwasị obi ezi enyi m na-ege ntị anyị anụwo ndụmọdụ nke sitere n'olu onye okenye eze nlewemchi onye na-echekwutara mụ na gị ndị ikom na ndị inyom na ọdịmma ka anyị dobe onwe anyị ruo mgbe anyị ga-aba n'ụlọ di anyị site na ngọzi dị n'ime ya ma na-arịọ gị onye ọma na-ege ntị gbalịa nwee mmụọ nke chineke gbalịa nwee izu mara mgbe ha na-atụ asị na mgbe ha na-ekwu eziokwu nwa agbọghọ nwaanyị gbalịa kpachi ụkwụ gị Chineke ga agbago ume ọ ga-enyere gị aka imela onye okenye eze nlewemchi na ozi ọma nke nyere anyị n'ụbọchị taa anyị na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na ọ dị ajụjụ nke na-agbagwoju anya na ọma nke nụrụ taa gị na-achọ onye ga-akọwara gị ya ka ị wee ghọta ọfụma kọrọ anyị n'ekwentị na 070 6363 7224 070 6363 7224 gị ọma na-ege ntị ka anyị nọ nwayọọ mgbe anyị ga-anụ abụ ọma ma nabatakwa onye mgbasa ozi

sozie ụzọ gị niile ya onwe ya ọ ga-eme lụrụ ụzọ gị niile ka ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile ụzọ gị niile Uza gidile maraya Uza gidile maraya Uza gidile maraya Yowe ya geme Maraya Uza gidile Maraya Koguzozie Maraya Uza gidile Maraya Yowe ya geme Maraya Uza gidile Maraya Koguzozie Maraya ụzọ gị niile I am not worthy. I am not worthy to be called. I am not worthy to be called your son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. You are not worthy. You are not worthy to be called. You are not worthy to be called his son. Forgive. Father, forgive us, Lord. Forgive. Forgive my Father, forgive. Father, forgive us. Forgive. forgive my Father, forgive. Forgive. Father, forgive us. Forgive. Father, forgive us. Forgive. Forgive. forgive. agawa anyị erukwala ọzọ ndị chineke hụrụ n'anya ndị enyi jizọs anyị abịala n'isiokwu nke anyị kpọkwasịrị agbamume agbamume nwee ume akwụkwọ timoti nke abụọ amaokwu nke mbụ na nke asaa na-akwasị nke ike chineke onye ukwu ya na akpọ ume chi anyị onye ukwu ya na-eme ndị na-adịghị ike ha dịrị ike dịka okwu gị na-apụta na nkenke a n'oge awa arịọ m gị aga dị mkpụrụ obi ọbụla nke na-adịghị ike mkpụrụ obi ọbụla nke chọrọ agbamume nke si n'eluigwe onye nwe m site na mkpụrụ okwu ndị a niile ị ga-ekwu site n'ọnụ m ugbu a mee ka ndị gị dị ike nwekwa ume na gị arịọ m mmụọ nsọ gị onye na-akụzi onye na-ekwu ka ọ bịa kwuo n'ime m n'ihi na dịka mmadụ ruru unyi apụghị m ikwu n'aka m arịọ ka mmụọ nsọ bịa kwuo n'ime m ka okwu ndị a niile mite ezi mkpụrụ n'obi ndị gị na aha nwa gị bụ jizọs kraịst ka m rịọwụrụ amen timoti nke abụọ isi nke mbụ amaokwu nke asaa si anyị ma anyị nwee ume nke bụ okwu chineke nwee ume nwa chineke n'ihi na chineke enyeghị anyị mmụọ nke ụjọ ihe ọ bụla na-abịa n'ụzọ gị ime ka ịtụ ụjọ okwu chineke na-agbago ume tasị gị nwa m nwekwa ume kama chineke nyere anyị mmụọ nke ike na ịhụnanya na ime ka uche zuo oke ọ bụ gịnị ga-eme gị ịda mba ọ bụ gịnị ga-eme gị ị gaghị enwe ume ọ bụ gịnị ga-eme gị ị gaghị adị ike n'ime onye nwe anyị anyị kwesịrị na-agba onwe anyị ume n'oge ọbụla ka anyị ghara inwe egwu wee daba na mmehie n'ihi na mgbe ihe egwu na-abịa n'ụzọ anyị ime anyị ka anyị hapụ ịdị ike ka anyị hapụ ịbụ ndị na-agba onwe anyị ime ihe nso na-eji nke aha lụpụta bụ ime ndị nke kraịst ka ha daba na mmehie ma ọ bụ mmehie nke anyị ma ma ọ bụ mmehie nke anyị na-amaghị n'ihi na mgbe ụfọdụ dịka ndị nke kraịst mgbe anyị na-adịghị ike n'obi anyị na-ama n'ọnya ịdaba na mmehie ndị nke anyị na-amaghị ama nwanne m nwoke nwanne m nwaanyị n'oge ihe egwu n'oge ihe mgbu ma bụ n'oge ihe ọjọọ dakwasịrị anyị anyị kwesịrị ilekwasị chineke anya ma nwee ume ọ bụrụ na ị nọrọ n'ọnọdụ ọjọọ gị lekwasị chineke anya ị gaghị ekwe ka ọnọdụ ọjọọ ọbụla gbakwutere gị mee gị ka ị daa mba kama ilekwasị chineke anya ọ ga-eme gị gị nwee ume n'oge niile ọ ga-eme gị gị bụrụ onye dị ike n'ime ọnọdụ ọbụla nọ ma ọ bụghị otu a eziokwu egwu ga-eduba anyị n'imehie megide chineke na amaghị ama akwụkwọ joshua joshua isi mgbe amaokwu nke isi isi nwanne m nwoke nwanne m nwaanyị ma anyị dị ike ma anyị nwekwa ume n'ihi na ya onwe ya enyego anyị mmụọ nke ụjọ bụ mmụọ nke egwu onye ahụ na-asị gị dị ike nwee ume ike niile dị n'aka ya ihe eji enwe ume na-esi n'aka ya abịa ya mere ana m arị unu ọ bụrụ na ịchọta iketa ala ahụ nke nna anyị kwere anyị na nkwa n'ime ọnọdụ gị niile nwee ike ọ bụrụ na ị chọrọ ịbụ onye nketa nke ala ahụ nke o kwere nna gị ha na nkwa n'ime ụlọ gị niile biko dị ike ana m arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị tụgharịa uche n'ime akwụkwọ nsọ mgbe ị nọ n'ọnọdụ na edoge gị anya akwụkwọ nsọ ga-enye gị okwu ndị ga-agbago ume akwụkwọ nsọ ga-enye gị okwu ndị ga-eme gị ka ị dị ike naanị dị ike nweekwa ume nke ukwuu lezie anya ka ị ghara ịdaba n'ọnwụnwa n'ihi ịda mba nke obi mgbe ihe mgbu nke ụwa na-abịa lezie anya lezie anya lezie anya moses bụ chineke o nyere anyị iwu ọsọ anyị ma anyị ewezukwala onwe anyị n'aka nri ma ọ bụ n'aka ekpe ka anyị wee nwee uche n'ebe ọbụla anyị na-aga ka ị uche n'ebe ọbụla ị na-aga ịgụrụ akwụkwọ joshua gawa ọ rịọrọ anyị ka akwụkwọ iwu a hapụ ịkọ akọ n'ọnụ anyị n'ime ihe mgbu niile n'ime anya mmiri niile n'ime ihe egwu niile ka akwụkwọ iwu a nke na-eduzi ụzọ ndụ ka ọ ghara ịkọ akọ n'ime ọnụ anyị ọ sị na anyị ga na-atụgharị uche na ya ehihie na abalị ka anyị wee lezie anya ime ihe niile dịka ihe niile edeworo n'ime ya si dị n'ihi na mgbe ahụ ka anyị ga-enwe ike iji ije anyị nke ọma mgbe ahụ ka anyị ga-enwekwa ezi uche mgbe anyị na-atụgharị uche na akwụkwọ nsọ ezi uche abata n'ime anyị ihe ndị ahụ na-abịa ime anyị ka anyị bụrụ ndị ga na-anọ n'egwu agaghị enwekwa ohere ibi n'ime obi anyị n'ihi na ọ ma na anyị bụ ndị na-ebi ndụ na-etụgharị uche n'ime akwụkwọ nsọ ọ bụ akwụkwọ iwu onye dere ya sị ma ọ hapụkwala anyị apụ n'obi mgbe anyị na-atụgharị ya anyị na-aga na akparịta ụka nke ọma abụọ ma isi atọ na otu amaokwu nke iri abụọ na anọsi anya nwanne m nwoke nwanne m nwaanyị dị n'ike ka obi unu nwekwa ume unu ndị niile na-echere jehova n'ime ọnọdụ gị niile dị ike obi gị nwee ume gị onye onye na-echere jehova akwụkwọ isi iri amaokwu nke iri abụọ na isi isi gị ya mere unu atụle egwu n'ihi ihe ọ bụla. na ọ dịghị ihe ọ bụla ekpuchiworo ekpuchi nke a na-agaghị ekpughe ọ dịghịkwa ihe zoro ezo nke a na-agaghị ama atụla egwu ọ dị ihe ndị ọrụ ọchịchịrị na-eme na nzuzo na-eme gị ka ịtụ egwu jehova sị gị nwa m mee ka akwụkwọ iwu m apụla gị apụ n'ọnụ na ihe niile ekpuchiri ekpuchi ndabịa ga kpughee ya ihe nzuzo niile nke ị na-amaghị m onwe m bụ jehova amarala nọgide n'ime m atụkwala egwu ndị na-egbu arụ ma ha apụghị igbu mkpụrụ obi kama na-atụ m egwu n'ihi na apụrụ m ime ihe niile na apụrụ m ịla mkpụrụ obi na arụ n'iyi ọkụ ala mmụọ atụla egwu atụla egwu nwa m atụla egwu atụla egwu nwa m nwee ume dị ike ihe ndị a na-abịa ka ha nwee anyị ọnwa ka ha mapụta onye anyị bụ ka ha mara okwukwe anyị ana m arịọ gị nwanne m nwoke nwanne m nwaanyị unu atụla egwu mgbe ọbụla ihe ọ bụla na-eme ka ịda mba biko nọsi ike were okwu chineke nyere onwe gị aka were okwu chineke gbaa onwe gị ume were okwu chineke na-ebu agha ahụ ekpere m na arịrịọ m bụ na onye nwe anyị ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime adịghị ike anyị ọ ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime anya mmiri anyị chineke ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime ụzọ anyị niile chineke ga-akụziri anyị tụkwasị ya obi mgbe anyị na-amaghị ihe anyị ga-eme chineke ga-akụziri anyị tụkwasị ya obi n'ime ọnwụnwa niile ka ntụkwasị obi anyị dịrị n'ebe ọ nọ ka mmeri bụrụ nke anyị n'ikpeazụ n'aha jizọs kraịst bụ onye nwanyị anyị amen ike dị dị n'ala ike dị n'ebe niile ma nke Jizọs karịrị ya ike dị n'elu ike dị n'ala ike dị n'ebe niile ma ike Jizọs karịrị ya ike jizọs bụ ike karịrị ike niile kwere na chineke onye ọma m na-ege ntị ka ị mara na chineke ga-enye gị ike nke ị ga-eji wee gbaa ọsọ eluigwe n'ime ụwa mụ na gị nọ chineke ga-agba gị ume chineke ga-agba m ume ka anyị wee kwere n'ime chineke ka anyị atụla ụjọ n'ihe ọ bụla na-eme na gburugburu ebe anyị bi ka anyị atụla ụjọ n'ihe ọ bụla na-eme n'ebe anyị na-arụ ọrụ mara na ike chineke bụ ike karịrị ike niile ọ ga-enyere anyị aka ka anyị wee bụrụ ndị nwere mmeri n'ime ụwa nke a anyị ekelela nwanne anyị nwaanyị Queen Grace Okechukwu onye nyere anyị ozi ọma nke taa anyị na-asị ka Chineke gbaa ya ume n'ihe ọ bụla nke ọ na-eme gị ma na ezinụlọ gị enyi ọma m na-ege ntị chekụtakwa na abụ ọma nke anyị nụrụ taa na-asị ka mụ na gị tụkwasị Jehova obi anyị niile ọ ga-enyere anyị aka n'ime ndụ anyị ka Chineke dozie okwu ya ọ bụrụ na ihe ndị a masịrị gị rutena anyị nso na adreesị ndị a Adventist World Radio Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria Adventist World Radio PMB 21244 Ikeja Lagos Nigeria maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nke a 070 7224 070 63637224 onye ọma na-ege ntị chekụtakwa na email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigeria at yahoo dot com ma ọ bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com adreesị nke a dị mkpa awr.org gị tinye asụsụ Igbo awr.org gị tinye asụsụ Igbo ka Chineke dozie okwu ya n'ime ndụ anyị amen imeela Chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe woo